ekene m unu igbo bụ igbo ekene m unu igbo bụ igbo nnọnụ ee eh, ndị igbo nnọnụ unu agbatago n'obu ezumezu igbo dị na nri isi mbido igbo niile ebe igbo bidoro ọ nọkwa na Ịnọcha lokal gọọmenti eria of Anambra steeti eji m nzu wee na-anabata igbo bụ igbo bịa n'ụbọchị taa maka ọjị eke taa nnọọ ee ịma na abịa n'ala igbo na onye ọbụla ịbụ onye igbo ịbata biya o nyere gị nzu a nji n'aka dị ma na ọ fụrụ gị n'anya nzu ka anyị ji anabata ndị mmadụ ịbataba onye Igbo ọ gị nzu ịma na obi ya dị ọcha na o nwere aṅụrị na ịbịara biya na ọ nabatakwana gị n'obi ọcha ilukwe n'Israel jebu Rabai ọ ya ewepụtakwere gị nzu nke gosi na nzu dị asọ ọ nzu dị ka asọ kacha ife niile Chineke kee n'ụwa maka na etinyere etinye wepụrụ ya ewepụ egwutere ya na ọ na-enwufi ya dịka eluigwe onwu na onye bu adịrọ ka nzu ama nje n'igwe nke nna ekwele nna nna na ha na nkwa ọ bụ na aka iji wee welu nzu wee na-anabata igbo niile nọ n'ụwa niile ndị igbo ebe ọbụla unu nọ n'ụwa a sị m ike nke unu bịakwanụ tụọ nzu na eke tawa eke wa abịa eke ike nke unu bịakwanụ tụọ nzu na eke tawa ebe bụ eke ike nke unu ebe ọbụla unu nọ na ndị male ndị hong kong ndị japan ndị amerịka ndị london ndị naijiria ndị obodo gbasara bụ obodo niile gbasara ndị ivory coast obodo enyi bụ onye igbo ịnọ n'igbo iri igbo ị na-agba igbo ụmụ ya nọ mba ndị ọcha nụrụ anyị ndị ọcha nụrụ anyị bụrụ na ebebe igbo ya nụ obodo niile nọ n'ụwa bụnata n'igbo bebie n'igbo anyị eri nwanne maka na ọ bụ na ihe eriri nwanne onwe anyị ka anyị mere ndị igbo ya bụ ha n'anya anyị akwụsị nribi onwe anyị ụkwụ ọkwa ụzọ ka nna na-atụsị na igbo ya akwụsị nribi onwe ha ụkwụ onye igbo hiri ego nwanne ya afọ ọfọ jide na-ejide onye igbo nwanne ya ziri ozi ma ọ rie ego nwanne ya ma ọ sị na akara ibe ọ ya eme o mee n'elu ọkpụkwụ ka ọ ya atọ na na ọzọ ụkwụ na na ọfọ ọ igwe na-ekwu na nzu ọ ya adịrị igbo mma na eke onye adịla igbo mma n'oye onye adịla igbo mma na-afọ, onye adịla igbo mma na nkwọ dawa ụbọchị ekenu afịa eke bụ isi afịa igbo niile anyị aka atụkwa n'nzu anyị tụcha nzọ weta ojii, isi ụbọchị ọ gbana ọjị ugo ka mma awara igbo niile n'ụwa niile igbo ọ gbana ọjị igbo ka mma awara unu ugwu unu jije mba niile nọ n'ụwa ka unu eji wee nata igbo ndị na-azụ ọfịa ndị na-agba mbọ igbo ndị chineke gọziri agọzi igbo wee mepe mba unu bata ọkụ enwuru na mba unu bata afịa azụwa na mba unu bata mmepe adịwa na mba wee na-asị igbo wee na-asị na ọ ya adịrị unu mma ihe unu tinyere aka ọ ya agazi eji m afịa eke nwere were chukwu abịama chukwu okike abịama chukwu olisabi bi n'igwe chukwu nke bụ chukwu ndị igbo chineke nke anyị anyị na-akpọ gị n'afọ dị iche iche anyị na-akpọ gị mmụọ maka na anyị si na mgbe anyị katikizim na chukwu bụ mmụọ oge bụ mmụọ nọ n'elu ọgọdọ gị na-akpụ n'ala oge kere mmụọ niile nọ n'ala igbo wee na-ekwu aka ji ọfọ aka ji anọ tawu na-ekewa ụbọchị anyị nọ na nnukwu obu obu ezumezu ọfụ igbo eze ọba spalas nri ọkwa ebe unu nọ wee tụ unu bịa taa ka m gọọla igbo ọjị wee ezinụlọ na ha nọ n'igbo bịakwanụ n'ọjị nna m dị asọ okeke adụkwa adaka kpụrụ isi raa iko dekwa nneọjị nnamdị asọ ebe asụ ụzọ bụ ụzọ ọgụ bịakwa ọjị nneọjị nwoye eze ebelebe bekwa ọjị nna anyị dike of afrịka bekwa ọjị nna anyị ọkpara bekwa ọjị nna anyị ike bịakwa bekwa ọjị nna anyị mgbe ọ na-eriji ike bịakwa bekwa ọjị nna anyị ee odogwu ngwo ah! ọtụ bịakwa n'ọjị atụ nwoke bịa dị n'ọjị nwa bịa na gboro ono na mgbo atụ unu bịakwa n'ọjị atụ nwoke bịa n'ọjị nwaanyị bịa n'ọjị ndị mgbọ ndị akpọrọ ndị okenye nwa ala ndị bụla ndị egede gbakọtarakwa nunu hmm. onye akwa ya kpọọ ibi ya obupụrụ ọbụla nrani bịakwa n'ọjị ezika na ebo ogburi na adama bịakwa n'ọjị ogbodigbo nwoke bekwa n'ọjị ati nwoke bịakwa na obukwuru obi bịa na ihe nwekwe n'ọjị atị ndị mbụ na ndị ekete atị chukwu nọ n'elu chukwu nọ n'ala ezumezu nwoke na ezumezu nwaanyị ikenga nwoke na nga nwaanyị tọbụ afọ eke ekekele ụwa niile n'isi afọ igbo niile wee sị chineke nọ n'elu chineke nọ n'ala eke na bịa n'ọjị ekene igbo bịa n'ọjị ike ọka bịakwa n'ọjị ekene nọ n'igbo obere eke bịa nụta n'ọjị nnukwu eke bịa taa ọjị weta ya dị nwoke mmadụ nwaanyị mma nwee ka nna akpọpụ anambra obukwuru obuno anambra bịakwa n'ọjị obukwuru obuno na-abịa bịakwa n'ọjị obukwuru obuno na ebonyi steeti bịakwa n'ọjị ogbukpere ọbụla n'Enugwu steeti bịakwa n'ọjị ogbukpere ọbụla n'Imo steeti bịakwa n'ọjị ogbukpere ọbụla na Rivers bịakwa n'ọjị ụmụnne anyị Biafra bịa n'ọjị ụmụnne anyị Delta bịa n'ọjị ọtụbiko ndị oduduwa ndị edo unu bịakwanụ ee ọba atọ kpee tịba ihe nwee n'ọjị ogu bịa n'ọjị atị nwoke bịa n'ọjị ụmụ arịwa bịa n'ọjị oduduwa ụmụnne anyị ee unu bịa n'ọjị ya bụ otu naijiria ọsibikodu naijiria bịa n'ọjị onye isi ala bụ anyị e gboo buhari achị chineke nọ chineke nọ na ya ọnụ bịakwa n'ọjị ndị nwoke ndị nwaanyị asị sị na ositarụ ma ọ ya adịrị naijiria mma udo ya na naijiria ọṅụ ya na naijiria ndozi ya dị na naijiria igbo emecha bụrụ onye isi ndu naijiria ee e, onye bụ ama mbụ kedu ụzọ kpara azụ chineke eti egwu ugbo n'ebe chineke nzuiki tinyere ha ahụ ọ ya adịghị na anyị mma o ndị a ka anyị na-asị ya lee n'ọfọ onye ugo ga-ewal igbo niile ga-ewal ọjọọ naijiria ga-ewal ya iwe na ọjọọ amaka ọ gbara ịtọ na-enye a na-ewere ọjị a sị na chineke na ụlọ ekpere anyị anyị gwara ọjị maka igbo niile nọ n'ụwa niile ọgba ịtọ nyaụ na ana anagbori ya enu anagbori ya chukwu okike anagbori ya anyị na-ekene chukwu olisa bi n'igwe oo igbo niile ekene m unu igbo gwanu igbo gwanu igbo gwazu ọnụ igbo ri ọnụ igbo nwe ọnụ ụkwụ unu jidekwu na eji nata ịfọna ya akwụkwọ ọjị ọdụgo mma wee sị na igbo niile ụkwụ unu jije mba niile kwuru eji nata ọṅụ ya dị igbo ya ọma ya emela anyị anyị abịa tawa abịa eke ọya dịrị n'igbo mma a ma nwoke ma nwaanyị nọ n'igbo ọsị na chineke niile ụmụ nwaanyị igbo niile ọya dịkwara unu mma o igbo bụ igbo nkwụ na ijije eji nata o